ịnepụ anya ị ga-afụ ya niile bụ dibịa niile dị n'ọkịja bụ ọkịja emegobe ha ka ọ dị mma aghọcha n'ata ghọchapụta onye pụta jụọ ya ọ na-arụ ee eh, amara m iso na ndị na-egwu wayo na ndị nke m <clears throat> ife ụnụ afụ ebe a ndị a niile na-afụ ebe a bụ dibịa nọ n'ọkịja ka PG ọkịja kpọkọta juru na-adụ ha ọdụ na-adọ ha aka na ntị gbasara arụ a na ha na-arụ ndị mmadụ ịnegharị anya n'ime dis họl efu na ụzọ agarọ ife a bụ sọsọ dibịa nọ n'Ọkịja and ha ncha abịachakwa mitin a enwekwa ndị nke na-emeghị nwere ya a sị ha ncha bịacha dis mitin a họl a ga-adị like times 3 before baa ha one particular place Ọkịja hmm. mgbe a ya bịakpụtazie ndị nke nọ na Aguleri bịa misikwuo ha bịa kpọtazie ndị nke nọ n'ọba wujuo ya ee ị amanụ adịm ofu vileji a kontenzi ha ndị a niile bụ ndị si gị na-akpọrọ ha oku the question is kedu ebe ndị agha nọ before 2016 akpọrọ any of them oku until akwụkwọ ọkụkọ bido ịpụsị hotel na Facebook until uh, ezeobi bido ụlọ na Facebook aka injinia agwa ndị mmadụ ọ oh, this boy bụ akwa mebiri ọrụ dibia na ana Igbo completely ọ mgbe ahụ bido ha na ipost dis hotelụ post moto ipost ụlọ ka dis people si ebe ha si gbakapụta nọ mebie ọrụ dibia completely tọnụzie ọrụ dibia to business ebe ị na-afụcha ha ebe a bụ their main bụ ndị n'obodo oyibo ịnọrọ obodo oyibo ndị a nweta gị ịnọrọ obodo ndị a nweta gị especially ndị nke ọkịja ha nweta gị ha nweta gị na ị n'obodo oyibo ma ngwa gị fa eme gị mana ikwe na ka ha nweta gị akpọta ndị nke Aguleri ndị nke Aguleri ara anọka na fesbuk akpọta ha akpụjuo e ha na hụwara adị m na ha ya akarịrị ndị nke ọkịja ndị niile bụ ndị si gị na akpọrọ ha okwu ebee ka nọ ekpo unu ee eh, ah, nke a nke a m ji arụsị nna m eji m nke a nke ọzọ nwanne nwere ife iji sị gị na iji arụsị nna gị ee eh, amara nna m nna m lụrụ dibia all those bụ akụkọ onwere anybody kpọrọ any of these guys okwu ihe deceives n'onwe ya unu na-ere anya na video abụcha some of the experiments enwesịrị online na-eme ntị ka ha daa n'ife a na-ekwu Wee I've hapi na PG ọka iji akpọkọrọ ndị a na-adụ ha ọdụ do oh, waste of time ka ọ bụ because na edusi ha ọdụ a niile can't change anything they will go back and continue their work cannot change anything but anyị waga nọkwa online we continue to do our best to enlighten and educate the people unu assign anyị nwere ọrụ am jobless go and find look at PG Okija is doing the same thing I'm doing with those diggers kwa the same thing na-eme ka ha na-emekwa ihe so to tell you na ife anyị na-eme online na-amịta mkpụrụ ọ bụrụ ọ bụrụ the kind of revolution anyị na-create online against these people you can never see this kind of meeting na ọ ife anyị na-eme online na-agwa ndị mmadụ na ndị a bụ ndị wayo ndị enwere ife ha na-arụ enwere pawa ha nwee ma arụsị ha ma ọgwụ ha ma ihe niile bụ fake enweghị ife ọ na-arụ ndị ọbịa emefu na-egbu ọbara all online just a business person operating his shop online ọ bụrụ onye omenala ka ọ bụ onye ori ka ọ bụ ka gwa unu pure forget about those people mind your life ịchọrọ ịgba mbọ gbabara onwe gị mbọ igezi na ndị ahụ ntị si gị na ime nke a kpotu uchi mee nke a gaba n'iru ha nche niile na-achọ akpa ha leave them alone face your destiny face your life ah thank you